Ụlọ nche a na-amụ amụ nke Nọvemba 2023 isiokwu a na-amụ amụ nke iri anọ na isii a ga-amụ isiokwu a n'izu malitere na Jenụwarị 8 ruo 14 otu Jehova si mee ka obi sie anyị ike n'ụwa ga-aghọ paradaịs amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a onye ọbụla nke chọrọ ka a gọzie ya n'ụwa rịọ Chineke onye na-ekwu eziokwu ka ọ gọzie ya Aịzaya isi iri isii na ise amaokwu iri na isii abụ nke atọ ịbụ ike anyị olileanya anyị na obi ike anyị ihe isiokwu a na-ekwu n'isiokwu a anyị ga-eleba anya n'ihe ndị Jehova kwuru iji mee ka obi sie anyị ike na nkwa o kwere ime ka ụwa ghọọ paradaịs ga-emezu mgbe ọbụla anyị gwara ndị ọzọ ihe ndị a ọ na-eme ka obi sikwuo anyị ike na nkwa ndị Jehova kwere ga-emezu paragrafụ nke mbụ Ajụjụ: Gịnị ka Aịzaya onye amụma gwara ndị Izrel ibe ya? Aịzaya onye amụma kwuru na Jehova bụ Chineke onye na-ekwu eziokwu. Okwu Hibru asụgharịrị eziokwu bụ Amen. Ihe edere n'ala ala peji Aịzaya isi iri isii na ise amaokwu iri na isii. Amen pụtara ka ọ dị otu ahụ. Na Baịbụl, ekwu Amen n'ihe gbasara Jehova maọbụ bụ Jizọs. Ọ na-eme ka obi sie anyị ike na ihe ha kwuru bụ eziokwu. n'ihi ya ihe Aịzaya na-agwa ndị Izrel bụ mgbe ọ bụla Jehova kwuru ihe ga-eme ọ na-emezu Jehova egosila na ihe a bụ eziokwu n'ihi na ọ na-emezu ihe ọ bụla o kwere na nkwa paragrafụ nke abụọ ajụjụ gịnị mere obi ji si anyị ike na Jehova ga-emezu nkwa o kwere maka ọdịnihu olekwa ajụjụ ndị anyị ga-aza obi ọ ga-esili anyị ike na nkwa ndị Jehova kwere maka ọdịnihu ga-emezu ihe fọrọ obere ka ọ bụrụ narị afọ asatọ mgbe oge Aịzaya gafechara Pọl onyeozi kọwara ihe mere eji kwesị ịtụkwasị nkwa Jehova obi mgbe niile ọ sịrị Chineke emekata gha ụgha ndị Hibru isi isii amaokwu iri na asatọ otu isi ya agaghị na-asọpụta mmiri dị mma na mmiri na-atọ nnu nnu otu ahụ ka Jehova bụ onye eziokwu na-agaghị agha ụgha n'ihi ya obi kwesịrị isi anyị ike na ihe ọ bụla Jehova kwuru ga-emezu ma nkwa niile o kwere maka ọdịnihu n'isiokwu a anyị ga-eleba anya n'ajụjụ ndị a olee ihe Jehova kwere nkwa imere anyị n'ọdịnihu oleekwa otu Jehova si mee ka obi sie anyị ike na nkwa ya ga-emezu gịnị ka Jehova kwere anyị na nkwa paragrafụ nke atọ ajụjụ nke a olee nkwa na-atọgbu ndị ohu Jehova atọgbu ajụjụ nke b gịnị ka ụfọdụ ndị na-eme ma anyị gụọ ọrụ ha nkwa ahụ nkwa Jehova anyị ga-eleba anya na ya bụ nkwa ndị na-efe Jehova n'ụwa niile ma nke ọma mkpughe isi iri abụọ na otu amaokwu nke atọ na nke anọ sịrị m wee nụ ka otu oke olu si n'oche eze ahụ sị ụlọikwu nke Chineke dị ebe ụmụ mmadụ nọ ha na Chineke ga-ebikwa ha ga-abụkwa ndị nke ya Chineke ga-anọnyekwara ha ọ ga-ehichapụkwa anya mmiri niile dị ha n'anya ọnwụ agaghịzi adị iru uju ma ọ bụ ibe akwa ma ọ bụ ihe mgbu agaghịzi adị ihe mgbu niile agafeela Jehova kwere nkwa na oge na-abịa mgbe ọnwụ na-agaghịzi adị iru uju ma ọ bụ ibe akwa ma ọ bụ ihe mgbu agaghịzi adị ọtụtụ n'ime anyị na-agụrụ ndị mmadụ amaokwu Baịbụl ndị a na-agba ume n'ozi ọma iji gosi ha otu ibi na paradaịs ga-adị olee ihe ụfọdụ ndị na-eme ma anyị gụọrọ ha nkwa ha nwere ike ịsị ihe ndị a magburu onwe ha ma ha yiri ihe na-agaghị ekwe omume paragrafụ nke anọ ajụjụ nke a mgbe Jehova kwere nkwa ime ka ụwa ghọọ paradaịs olee ihe ọma ga-eme n'oge anyị ajụjụ nke bi ewepụ ikwe nkwa olee ihe ọzọ Jehova mere n'eziokwu mgbe Jehova mere ka Jọn onye ozi dee gbasara nkwa o kwere maka otu ndụ ga-adị na paradaịs ọ ma na anyị ga na-akọrọ ndị mmadụ gbasara nkwa a ma anyị na ha ozi ọma Jehova makwa na ọ ga-esiri ọtụtụ ndị ike ikweta ihe ndị ọhụrụ o kwere nkwa imere anyị Aịzaya isi iri anọ na abụọ amaokwu itoolu isi iri isii amaokwu abụọ n'ihi ya olee otu anyị ga-esi eme ka obi sie ndị ọzọ ike siekwa anyị nwee ike na ihe ndị e dere na mkpughe isi iri abụọ na otu amaokwu atọ na nke anọ ga-emezu ihe Jehova mere abụghị naanị ikwe anyị nkwa na-eme anyị obi ụtọ kama ọ gwakwara anyị ihe ndị mere anyị ga-eji tụkwasị ya obi na ọ ga-emezu nkwa ya olee ihe ndị ọ bụ Jehova na-eme ka obi sie anyị ike na nkwa ya ga-emezu paragrafụ nke ise ajụjụ olee ihe ndị kwesịrị ime ka obi sie anyị ike na Jehova ga-emezu nkwa o kwere ime ka ụwa ghọọ paradaịs olekwa ebe edere ha amaokwu nke ise na nke isii na-eme ka anyị tụkwasị Jehova obi na nkwa o kwere na ụwa ga-aghọ paradaịs ga-emezu ebe ahụ sịrị Chineke onye nọdụ n'oche eze ahụ sịkwara ana m eme ihe niile ka ha dị ọhụrụ ọ sịkwara dee ha ede n'ihi na ekwesịrị ịtụkwasị okwu ndị a obi ha bụkwa eziokwu ọ sịkwara m ha emezuola abụ m alfa na omega mmalite na ọgwụgwụ mkpughe isi iri abụọ na otu amaokwu ise na nke isii paragrafụ nke isii ajụjụ gịnị mere ihe e kwuru na mkpughe isi iri abụọ na otu amaokwu ise na nke isii ji eme ka anyị tụkwasịkwuo nkwa Jehova kwere obi olee ihe mere ihe ndị e kwuru na amaokwu Baịbụl ndị a ji eme ka anyị tụkwasị nkwa Chineke obi akwụkwọ mmezu mkpughe kwuru gbasara amaokwu ndị ahụ sị ọ bụ nnọọ dị ka a ga-asị na Jehova n'onwe ya na-abịanyere ihe a kpọrọ mmadụ kwesị ntụkwasị obi aka n'akwụkwọ ikwe nkwa ma ọ bụ akwụkwọ na-enye ike inweta ngọzi ndị a n'ọdịnihu ihe edere n'ala ala peji sịrị gụọ akwụkwọ mkpughe mmezu ya dị ebube dị nso peji nke narị atọ na atọ paragrafụ nke asatọ na nke itoolu ihe edere n'ala ala peji agwụla e dere nkwa Chineke kwuru anyị na mkpughe isi iri abụọ na otu amaokwu atọ na nke anọ ma na amaokwu nke ise na nke isii anyị na-ahụ ihe Jehova mere nke dị ka ga-asị na ọ bịanyere aka n'akwụkwọ na-emesi anyị obi ike na nkwa ya ga-emezu ka anyị lee otu Jehova si mee ka obi sie anyị ike na nkwa ya ga-emezu paragrafụ nke asaa ajụjụ olee onye malitere ikwu okwu n'amaokwu nke ise oleekwa ihe mere ihe o kwuru ji pụọ iche ihe amaokwu nke ise ji bido bụ Chineke onye nọ ọdụ n'oche eze ahụ sịkwara mkpughe isi iri abụọ na otu amaokwu ise ihe ndị e kwuru ebe a pụrụ iche n'ihi na ọ bụ otu ugboro n'ime naanị ugboro atọ akwụkwọ mkpughe kwuru ihe Jehova n'onwe ya kwuru n'ihi ya ọ bụghị mmụọ ozi dị ike ma ọ bụ Jizọs mere ka obi si anyị ike na nkwa a ga-emezu kama ọ bụ Jehova n'onwe ya ihe a gosiri na anyị kwesịrị ịtụkwasị ihe ọzọ o kwuru obi maka gịnị ọ bụ n'ihi na Jehova enweghị ike ịgha ụgha Taịtọs isi mbụ amaokwu abụọ ihe a mere ka obi si anyị ezigbo ike na ihe e kwuru na mkpughe isi iri abụọ na otu amaokwu ise na isii ga emezụrịrị ana m eme ihe niile ka ha dị ọhụrụ paragrafụ nke asatọ ajụjụ olee otu Jehova si mee ka obi sie anyị ike na ọ ga-emezu nkwa ọ bụla o kwere ihe ọzọ Chineke kwuru bụ ana m eme ihe niile ka ha dị ọhụrụ n'eziokwu Jehova na-ekwu gbasara ihe ndị ga-agbanwe n'ọdịnihu ma obi siri ya ezigbo ike na ihe ndị ahụ ga-emezu nke na mgbe ọ na-ekwu gbasara ha o kwuru ha ka a ga-asị na ha emewela emewe Aịzaya isi iri anọ na isii amaokwu iri sịrị ọtụtụ afọ tupu ihe ga-eme eme m na-ekwu na ọ ga-eme ọtụtụ afọ tupu emee ihe a na-emebeghị m na-ekwu na a ga-eme ya m na-asị ihe m kpebiri ga-emerịrị m ga-emekwa ihe ọ bụla dị m mma paragrafụ nke itoolu ajụjụ nke a olee ihe abụọ ime ihe niile ka ha dị ọhụrụ gosiri na Jehova ga-eme ajụjụ nke bi gịnị ga-eme eluigwe n'ụwa dị ugbu a ka anyị leba anya n'ihe ọzọ Jehova kwuru na mkpughe isi iri abụọ na otu amaokwu ise ọ sịrị ana m eme ihe niile ka ha dị ọhụrụ gịnị ka ọ pụtara ọ pụtara na e nwere ihe abụọ Jehova ga-eme nke mbụ Jehova ga-ebibi ihe ochie nke abụọ ọ ga-eweta ihe ọhụrụ mkpughe isiri abụọ na otu amaokwu nke mbụ sịrị eluigwe mbụ na ụwa mbụ alaala n'iyi eluigwe mbụ bụ ọchịchị ụmụ mmadụ dị n'aka setan na ndị mmụọ ọjọọ ya na Baịbụl ụwa nwere ike ịpụta ụmụ mmadụ bi n'ụwa jenesis isi iri na otu amaokwu mbụ abụọma ọma nke iri itoolu na isii amaokwu mbụ n'ihi ya ụwa mbụ bụ ndị ajọ omume nọ n'ụwa taa ihe jehova ga-eme abụghị imezi eluigwe n'ụwa dị ugbu a kama ọ ga-ebibi ha kpamkpam ihe ọ ga-eji dochie ha bụ eluigwe ọhụrụ na ụwa ọhụrụ nke pụtara na a ga-enwe ọchịchị ọhụrụ nke ga-achị ndị ezi omume paragrafụ nke iri Ajụjụ olee ihe Jehova ga-eme ka ọ dị ọhụrụ? Mkpughe isi iri abụọ na otu amaokwu ise kwuru ihe ọzọ Jehova kwuru gbasara ihe ndị ọ ga-eme ka ha dị ọhụrụ. N'ebe a Jehova asịghị ana m eme ihe ọhụrụ niile kama ọ sịrị ana m eme ihe niile ka ha dị ọhụrụ Jehova ga-eme ka ụwa na ụmụ mmadụ dị ọhụrụ n'ihi na ọ ga-eme ka ha zuo oke dịka ya kwuru a ga-eme ka ụwa niile bụrụ ebe mara mma nke ga-adị ka ogige Iden a ga-emekwa ka anyị nwa dị ọhụrụ ya bụ a ga-agwọ onye ọbụla n'ime anyị ọrịa ọbụla na-arịa ya kpamkpam a ga-agwọ ndị ngwọrọ ndị ìsì na ndị ntị chiri kpọlitekwa ndị nwụrụ anwụ n'ọnwụ e kwesịrị ịtụkwasị okwu ndị a obi ha bụkwa eziokwu ha emezuola paragrafụ nke iri na otu Ajụjụ: Gịnị ka Jehova gwara Jọn ka o mee? Maka gịnị? Olee ihe ọzọ Jehova kwuru iji mee ka obi sie anyị ike na anyị ga atụkwasịlị ya obi? Jehova gwara Jọn, sị: Dee ha ede n'ihi na ekwesịrị ịtụkwasị okwu ndị a obi, ha bụkwa eziokwu. Mkpughe isi iri abụọ na otu amaokwu ise. Ihe Jehova gwara Jọn abụghị naanị ka o dee ha ede, o kwukwara ihe mere ọ ga-eji mee ya. Ọ sịrị n'ihi na ekwesịrị ịtụkwasị okwu ndị a obi ha bụkwa eziokwu ya bụ na a ga-atụkwasịla ihe Jehova kwuru obi obi dị anyị ụtọ na Jọn rubere isi dee ihe ndị ahụ ọ bụ ya mere na anyị nwere ike ịgụ nkwa ndị Chineke kwere gbasara paradaịs ma tụgharịa uche n'ihe ọma ndị ga-abịara anyị n'ọdịnihu paragraf nke iri na abụọ ajụjụ gịnị mere Jehova ji sị ha emezuola olee ihe ọzọ Chineke kwuru ọ sịrị ha emezuola mkpughe isi iri abụọ na otu ama okwu isii n'ebe a Jehova na-ekwu ka a ga-asị na ihe niile e kwuru gbasara paradaịs emezuola o nwekwara ikike ime otu ahụ n'ihi na enweghị ihe ọ bụla ga-egbochi ya imezu nzube ya Jehova kwukwara ihe ọzọ ga-emesi anyị obi ike na nkwa ya ga-emezurịrị olee ihe ọ bụ abụ m alfa na omega paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe mere Jehova ji kwuo sị abụ m alfa na omega ka anyị kwuburu Jehova kwuru okwu ugboro atọ na ọhụụ ndị ahụ Jọn hụrụ na nke ọbụla n'ime ha Jehova kwuru sị abụ m alfa na omega ihe bidoro abịa ịdị ndị Grik bụ alfa nke ikpeazụ ya bụrụ omega mgbe Jehova kwuru alfa na omega ihe ọ na-ekwu bụ na mgbe ọ bụla ọ malitere ime ihe ọ na-emecharịrị ya paragrafụ nke iri na anọ ajụjụ nke a olee mgbe e nwere ike ikwu na Jehova sịrị alfa oleekwa mgbe ọ ga-adị ka ọ sịrị omega ajụjụ nke bi olee ihe e kwuru na jenesis isi abụọ amaokwu mbụ ruo atọ na-eme ka obi sie anyị ike mgbe jehova kechara ada na iv o kwuru ihe bụ nzube ya maka ụmụ mmadụ n'ụwa baịbụl sịrị Chineke gọziri ha Chineke sịkwara ha mụọ na ọmụmụ baa n'ụba junu n'ụwa na-elekọtakwanụ ya Jenesis isi mbụ amaokwu iri abụọ na asatọ n'oge ahụ e nwere ike ikwu na Jehova sịrị alfa o mere ka nzube ya doo anya ya bụ n'oge na-abịa mgbe ụmụ Adam na Eve na-erube isi ma zuo oke ga-eju n'ụwa mee ka ọ ghọọ paradaịs mgbe Jehova mezuchara nzube ya ọ ga-adị ka ebe ọ sịrị omega mgbe o kechara eluigwe n'ụwa na ihe niile dị na ha o kwuru ihe gosiri na nzube ya ga-emezurịrị e dere ya na jenesis isi abụọ amaokwu mbụ ruo atọ ebe ahụ sịrị otu ahụ ka esi kechie eluigwe n'ụwa na ihe niile dị na ha mgbe ọ na-eru ụbọchị nke asaa Chineke arụchala ọrụ ọ nọ na-arụ o wee malite izu ike n'ụbọchị nke asaa mgbe ọ rụchara ọrụ niile ọ nọ na-arụ Chineke wee gọzie ụbọchị nke asaa ma kwuo na ọ dị nsọ n'ihi na ọ bụ n'ụbọchị ahụ ka Chineke nọ na-ezu ike mgbe o kechara ihe niile o zubere ike. Jehova kwuru na ụbọchị nke asaa dị nsọ, olee ihe ọ pụtara? Jehova mere ka obi sie anyị ike na enweghị ihe ga-eme ka ọ ghara imezu nzube ya maka ụmụ mmadụ n'ụwa. Ọ ga-emezucha ya na ngwụcha ụbọchị nke asaa ahụ. Paragraf nke iri na ise. Ajụjụ gịnị mere o ji yie ka Setan o gbochiri Jehova imezu nzube ya maka ụmụ mmadụ mgbe Ada na Ifu nupụchara Jehova isi ha ghọrọ ndị mmehie ma mee ka ụmụ ha keta mmehie na ọnwụ ihe a mere ka o yie ka Setan ọ kụghasịrị nzube Jehova nke bụ na ụmụ mmadụ zuru oke ma na-erubere ya isi ga-eju n'ụwa o yiri ka o mere ka ọ ghara ikwe Jehova omume ịsị omega ekwensu nwere ike iche na Jehova agaghị emezuli nzube ya o nwere ike iche na Jehova ga-egbu Adam na Eve e di na nwunye ọzọ zuru oke iji mezuo nzube ya maka ụmụ mmadụ ma ọ bụrụ na Jehova mere otu ahụ ekwesụ gaara ekwu na Jehova bụ onye ụgha n'ihi gịnị ọ bụ n'ihi na ihe Jehova gwara Adam na Eve na Jenesis isi mbụ amaokwu iri abụọ na asatọ bụ na ọ bụ ụmụ ha ga-eju ụwa paragrafụ nke iri na isii ajụjụ Gịnị ka ọ ga-abụ ya mere Setan ji chee na Jehova agaghị emezuli nzube ya? Olee ihe ọzọ Setan nwere ike iche na Jehova ga-eme? Ọ ga-abụ na Setan chere na Jehova ga-ahapụ Adam na If ka ha mụọ ụmụ na-ezughị oke, ndị na-enweghị mgbe ọ bụla ha ga-ezu oke. A sị na Jehova mere otu ahụ, Setan gara ekwu na nzube Jehova kụrụ afọ n'ala. N'ihi gịnị? Ọ bụ n'ihi na ihe a agaghị emezu nzube Jehova, ya bụ na ọ bụ ụmụ Adam na Iv zuru oke ndị na-erubekwara Jehova isi ga-eju ụwa paragrafụ nkiri na asaa ajụjụ mgbe Setan na-ada na ifu nupụrụ Jehova isi gịnị ka Jehova mere oleekwa ihe ga-emecha mee ọ ga-abụrịrị na otu Jehova si dozie okwu ahụ mgbe Setan na-ada na ifu nupụrụ ya isi riri Setan ọnụ Jehova kwere ka Ada na If mụọ ụmụ si otu a mezuo okwu ya Jehova abụghị onye ụgha o gosikwara na ọ bụrụ na o kwuo ihe enweghị ihe ga-egbochi ya imezu ya o mere ihe iji jide n'aka na nzube ya ga-emezurịrị o mere ka e nwee nwa ga-anapụta ụmụada na ifu ga-erubere ya isi ọ ga-abụrịrị na ndokwa Jehova mere ka e nwee onye mgbapụta juru Setan anya n'ihi gịnị ọ bụ n'ihi na ihe mgbapụta ahụ gosiri na Jehova hụrụ ụmụ mmadụ n'anya ọ naghịkwa achọ ihe ga-abara naanị onwe ya uru Setan enweghị ịhụnanya ọ na-achọ ihe ga-abara naanị onwe ya uru gịnịzi ga-eme n'ihi na Jehova nyere ihe mgbapụta na ngwụcha otu puku afọ ahụ Jizọs ga-achị ụmụada na Iv ndị na-erubere Jehova isi ndị zukwara oke ga-enweta ụwa nke ga-abụ paradaịs otu ahụ Jehova kwuru na mbụ n'oge ahụ ọ ga-eyi ka Jehova ọsịrị omega foto eji kọwaa paragrafụ nke iri na anọ na nke iri na asaa na-egosi otu nzube Jehova si emezu nke mbụ alfa ebe adam na if nọ n'ogige iden nke abụọ ihe nnupụ isi kpatara foto ndị na-egosi ya bụ setan mgbe adam na if kara nka ụlọ elu babel ili ndị agha ụgbọala eji alụ agha ụgbọelu ndị eji alụ agha otu ụlọ ọrụ ndị na-emepụta ihe si emebi ikuku na ndị na-eme ngagharị iwe e foto abụọ ọzọ na-egosi otu nzube Jehova si na-emezu ebe a kpọgidere Jizọs n'osisi ịta ahụhụ nke na-egosi otu Jehova si gbapụta ụmụ mmadụ nakwa ndị ohu Jehova ma n'oge gara aga ma n'oge a ndị nọchiri anya ụmụ Adam na Iv bụ ndị ezi omume nke atọ Omega ebe ndị mmadụ na-arụkọ ọrụ ọnụ ma na-ekpori ndụ na Paradaịs ihe edere na foto ahụ sịrị mgbe ọbụla Jehova malitere ime ihe ọ na-emerụ ya n'isi ihe anyị ga-eme ka obi sikwuo anyị ike na Jehova ga-emezu nkwa o kwere iweta paradaịs paragrafụ nke iri na asatọ ajụjụ olee ihe atọ Jehova kwuru na-eme ka obi si anyị ike n'isiokwu a anyị elebela anya n'ihe ndị mere ka obi sie anyị ike n'ụwa ga-aghọ paradaịs olee ihe anyị nwere ike ịgwa ndị ọzọ iji mee ka obi sie ha ike na ihe a ga-emerịrị nke mbụ ọ bụ Jehova n'onwe ya kwere nkwa ahụ akwụkwọ mkpughe sịrị Chineke onye nọ n'oche eze ahụ sịkwara ana m eme ihe niile ka ha dị ọhụrụ Jehova ma otu ọ ga-esi mezuo nkwa ya o nwere ikike ime ya chọọkwa ime ya nke abụọ Jehova ma na ihe ọ bụla o kwuru ga-emerịrị ọ bụ ya mere o ji sị e kwesịrị ịtụkwasị okwu ndị a obi ha bụkwa eziokwu ha emezuola nke atọ Jehova bido ime ihe ọ na-eme ya ruo n'isi ọ bụ ya mere o ji sị abụ m alfa na omega jehova ga-egosi na setan bụ onye ụgha nakwa na ọ gaghị egbochili ya imezu nzube ya ihe dere n'igbe sịrị ihe atọ mere anyị ga-eji tụkwasị nkwa jehova obi chineke onye nọdụ n'oche eze ahụ sịkwara ana m eme ihe niile ka ha dị ọhụrụ mkpughe isi iri abụọ na otu amaokwu ise ọ sịkwara dee ha ede n'ihi na ekwesịrị ịtụkwasị okwu ndị a obi ha abụkwa eziokwu ha emezuola mkpughe isi iri abụọ na otu amaokwu ise na isii abụ m alfa na omega mkpughe isi iri abụọ na otu amaokwu isii paragrafụ nkiri na itoolu ajụjụ ọ bụrụ na o siere mmadụ ike ikweta na Jehova ga-eme ka ụwa ghọọ paradaịs olee ị nwere ike ime cheta na mgbe ọbụla ị nọ n'ozi ọma gwa mmadụ ihe ga-eme ka obi sie ya ike na nkwa Jehova kwere ga-emezu ọ na-emekwa ka ịtụkwasịkwuo Jehova obi na ọ ga-emezu nzube ya n'ihi ya mgbe ọzọ ị ga-agụrụ mmadụ nkwa Chineke kwere na mkpughe isi iri abụọ na otu amaokwu anọ gbasara paradaịs na-abịanụ onye ahụ asị ihe anyị chere ihe na-agaghị ekwe omume gịnị ka ị nwere ike ime ọ ga-adị mma ka ị gụọrọ ya amaokwu nke ise na nke isii ma kọwaa ya gosi ya ihe Jehova mere nke yiri bịanyere anyị aka n'akwụkwọ iji gosi na ihe o kwuru ka emerịrị gịnị ka ị ga-aza gịnị mere nkwa Jehova ji aka ya kwe na ọ ga-eme ka ụwa ghọọ paradaịs ji agba anyị ume olee ihe Jehova kwuru iji mee ka obi sie anyị ike na nkwa ya ga-emezu gịnị ka anyị ga-eme ka obi sikwu anyị ike na nkwa Jehova ga-emezu abụ nke otu narị na iri anọ na ise Chineke kwere anyị nkwa paradaịs isiokwu a agwụla